Sị kelee onye ntị chiri, enu anụghị, ala anụ. Sị kelee onye ntị chiri, enu ala anụ. Salute the deaf; if the heavens don't hear, the earth will hear.